agụekwe agwa ekwe hello emeka biko enwere nsogbu kịta enwere problem dị atm mbụ ihe m ndị and eh, m nwa agbagharịgo nne emeka nsi na ap manụ ma ọ ga-alụ ọkụnwụ dị nsendị code yuzuo app nwe nke nwere isi mfe na alọkụ narị a tụfere ndị akaụntụ amanụ mmụọ ndụ ndị bankị ma ndị tụta atm biko ihe njikpọwa kịta kwụgodoro m 50,000 na akaụntụ m ọmụ ise m jiri akaụntụ a ego 50,000 na ka m wee cheki ele ma ọ na-enwetazikwo alat o ma bụ na ha na-ewe ego e, blọkụ ọmụnwe inweta alat biko o nwere ka akaụntụ ahụ dị ịmana nnukwu ego nnukwu ego na-abata iti iri obere ego anaghị mafa alat biko ji ụdị ego ahụ ngwana ọ bụrụ tati tinu ka nne na mana m oyi afọ ee ego na n'ego na ka ihe 500 naira kparịa onwe gị ahụ kparịa onwe bikos na mkpọbara gị ị na-bega ka mbụ ah, ah. ihe anaghị arụkwa ọrụ acha na-eyuji igwe onye ọcha ya kwa ite mmiri ọnụ onye gwara okwe nsị ka nwere 50,000 bido ya ka na ka m ehi ọbịa bịa bịa chekwa ka m ihe arụgo ka niile asịkwa ah, ah, m nke 50 50,000 m eh, eh, eh, ọkwa maka ọyịle m ka eji ekwu ekwu <laughs> mba e mụ dara nke a ihe niile bụ mmụọ m kedu ọzụzọ kịta hmm,